onye ole bụba anyị imeela onye ole bụba anyị imeela oke mgbọrọgwụ na-arụ ọgwụ imeela onye ole bụba anyị imeela hmm. igirigi ọgụ mmụọ na-eri mmụọ imela mpaghakwute eluigwe imela onye ole ebube anyị imela akwa gị gara n'ije n'ala mmụọ n'igodo ọnwụ lọta onye ole ebube anyị imela onye ole imela ezigbo chika dịbịa m n'imela onye ole bụbanye imela oke mmanwụ na-eti n'onwe ya n'imela igirigi akụwe mmụọ na-eri mmụọ imela ọ bụ na onye dị ka gị ihe eziokwu ma echechara gị weche nsọ mma m nwoke mmụọ akwa gị na-eburu n'ụmụ agha zoro ezo ị gara n'ije n'ala mmụọ wetiri n'igo n'ụlọ lọta onye ndị mmozi na ndị mmadụ na-akpọrọ n'isi n'ala ibu na-ekwu eme akwa gị kwụsịasịa na onye ga-ekwu ma ọ bụrụ na ịkwụsasịa onye lebụbanye imela onye lebụbe m